igbo bụ igbo ekere m unu ndị igbo lienụ ndị igbo nwanụ ndị igbo makanụ ụmụnne m any successful country or lays or generation enweghị the history maọbụ amakwụkwọ nde history enweghị ike ịga n'iru ọfụma kedu ife m ji ekwu ya ịbịa n'ala Igbo e kwesịrị ka ndị ndu ndị nze na ọzọ ndị igwe na ndị eze mee ka anyị mata ebe anyị si ife obodo na-asọ na ife obodo kwenyere ndị ndu ọbụla na-achị obodo ọbụla ọ bụ na fa agbaziri ụmụ ntorobịa maọbụ ụmụ agbọghọbịa obodo kedu ka obodo o ji esi were gaa n'iru any successful town or village or community their leaders always carry their youth at heart maka ndị igwe maọbụ ndị nze na ọzọ nọ n'obodo ga na-eche oge niile ka ife anyị ga-eme ka anyị wee mee gịnị wulite ụmụ ntorobịa anyị na-eto eto onye ka ọ ga-abụ anyị na-ekwu okwu na anyị chọrọ ịnaghachi azụ n'ọdịnala na omenala na njirimara eji wee mara ndị Igbo a lot of laws and responsibility ka ndị igwe na ndị eze anyị ga-eme nke mbụ bụ na ndị igwe na ndị eze should give more attention in terms of their culture and their tradition ha na-echekwawa ha na-ahazi ọ na ị na-eje ụka ọ bụgodị na ị ụka ị kwesịrị dịka onye nze ịbụ n'obodo gị defend the value, the culture, and also the tradition nke aha were gị n'aka ndị ntorobịa nọ n'obodo a na-asị na na ụmụ maọbụ ndị nwa obodo anaghị aga n'iru kedu ka unu si were agbaziri ụmụ ntorobịa na ụmụ agbọghọbịa obodo ka ọ na ụnụ amarọ na ọ na-abụ ọrịkọta ndị nze nọ n'obodo maọbụ ndị igwe akpọkụ nghọta ụmụ ntorobịa nye ha okwu mgbazi ume ọnwụ onye ha ga-eme gịnị ebunie enu ebunie ya enu onwe ndị ha ga-enye kọneshọn enye kọneshọn ka ị marụ na ụdị a ka eji esi wee mee ya n'obodo dị iche iche o wee dị mma nyere obodo ọbụla nya bụ okwu nsị ka m bịa ka m tụpụrụ ndị obodo dị iche iche ndị igwe ndị eze ndị nze na ọzọ ka ha mee ife ha ga-eme ka o wee dịrị obodo ọbụla na mma na a na-abịa ịbata n'obodo ife ụmụ ntorobịa obodo maọbụ ụmụ agbọghọbịa obodo a na-eme ọtụtụ arụ dị iche iche as a result ọfụ na ndị eze na ndị igwe anaghị agwa ndị obodo ntọnana na ihe eji wee hiwe obodo a na ife e ga-eme ka obodo a wee gaa n'iru ekwere m na echere m na ngịnwa na m okwu na ntị na ozi a na nkụzi a m na-akọwapụtara gị na iyi ege ntị tinye n'uchu ka ọ wee dị mma ka anyị wee dozie ala so that the glory eji wee mara ndị Igbo ka o nwee ike ịrachata azụ ọ gwụsịa ka ọ ha n'onu si ife ị nwere ike imedo mbiko ị ga-echa ife ozi a kabarụ rafeelu ya ụmụnna anyị ka ha mụta ka ha sonye n'ife ga-enyere Igbo aka maka ọdịmma omenala na ọdịnala Igbo ka anyị nọ n'elu ya Igbo bụ Igbo aka mbụ onye nke ụnụ maazị you see ndị be they want.